AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ana m ekele gị na-asị ka amara Chineke bụrụ nke gị ka udo ya na-achị n'ezinụlọ gị ka onye nwe m na-edu gị n'ụzọ ọ bụla nke na-aga n'obi ụtọ ka m na-anabata gị na ntụgharị uche nke ezinụlọ nke ụbọchị taa ụbọchị taa ka anyị ga-ewere nkega nke ikpeazụ nke nhọrọ nke pụrụ ịla anyị n'iyi ihe ndị a anyị na-agbatụsị ụkwụ bụ ibi ụdị ndụ a nke na-eme ka anyị ghara iji ihe nke Chineke kwadobere anyị wee kpọrọ ihe ma lekwasị ya anya ma nweta ihe ndị ahụ anyị a na-achụgharị ihe ndị ahụ ọ bụ anyị banye n'ime ha achọpụta na ha anaghị enye anyị obi izu ike emeela m ya ọbụna gị onwe gị n'otu ụzọ ma ọ bụ ụzọ ọzọ onye ọ bụla n'ime anyị nwere ihe ahụ nke ọ na-ejisi ike n'ọnọdụ nke ihe ọ gaara abụ ma bụ ihe o kwesịrị ijisi ike n'ime ndụ ya na nkọwasị nke eziokwu na-adịghị n'ime ya mgbe ụfọdụ nkọwasị ndị a nke eziokwu kọrọ ka anyị ga-anọgide n'ime ya na-ala onwe anyị n'iyi ruokwa mgbe anyị gwụsịrị na-adịkwaghị ihe anyị bụ n'ihi na anyị chọrọ iwulite otu ọchịchọ nke anụ arụ elu n'ime ndụ anyị ihe ndị ahụ nke na-eme ka isi vuo anyị anyị abụrụ ndị ga na-eji ọganiru anyị na-eti epele ọ bụ ihe dị oke egwu bụkwara ihe jọgburu onwe ya na mmadụ ga-enwe mkpebi ya na onye iro imekọ ihe onye iro nke bụ ọ dịghị ihe ọ bụla nke gị na ya kpara ọ ga-eguzosi ike n'ime ya ụbọchị niile ndị nke Chineke ma ụmụ nwoke ma ụmụ nwanyị bụ ndị na-ere ọganiru ha na-ere obi ụtọ ha n'ihi na ha chọrọ n'otu ụzọ ma ọ bụ ụzọ ọzọ inweta ihe ahụ nke ụtọ ya na-adị naanị nwa mgbe mgbe gara aga anyị kọkwara akụkọ otu nwoke nke na-amaghị ihe nke kwesịrị ya nke na-achụ ihe ndị ọzọ a ma hapụ ihe nke o nwetara bụ ihe ọ gaara abụ nwoke a bụ onye dabara n'aka otu nwaanyị nke chọrọ imekpọ ya ọnụ ma ọ bụghị na Chineke nyere ya aka tutu ya agapụta onwe ya n'aka nwaanyị ahụ ikekere ọtụtụ ndị na-aṅụ ahịhịa dị iche iche bụ ndị na-enwetakwa onwe ha n'ọnọdụ dị otu a ha wee na-abanye n'otu nsogbu ma ọ bụ nke ọzọ karịa ibi ezi ndụ ndụ nke ga-eme ka ha bụrụ ndị a kwanyere ùgwù ma ụdị ndụ dị otu a ka eji tinye na ihe nke na-anaghị ewulite mmụọ elu kama ọ bụ ndụ nke na-egbuda mmụọ nke ọ bụ imecha ka ịchọwa ọzọ ọ bụ na ụdị ọnọdụ a ka Ikechi nwetara onwe ya lee otu Ikechi si na-ejighị ezigbo nwaanyị Chineke nyere ya kpọrọ ihe otu a ka Ikechi si lalue nwa ya nwaanyị ọ gaara abụ ọhụụ n'ụbọchị taa ya ekelaa Chineke nwatakịrị enwe obi ụtọ lee otu o si tụfuo nkwanye ùgwù nke ọ ga-enweta site n'ezinụlọ o nwetara onwe ya nkwanye ùgwù nke ndị enyi ya nkwanye ùgwù nke ndị ya na ha na-alụkọ ọrụ nkwanye ùgwù nke ụmụnna n'ime kraịst na-akwanyere ya lee anya ya ewere ụkwụ ya jepụ n'ebe kraịst nọ ma na ngwụcha nke ihe a niile ya etufue nnapụta nke chineke kwesịrị ịnapụta ya ụbọchị taa ịbụ onye ọ na-abụ ihe ọ bụla nke ị hụrụ ya aga gị anya nke ka nke ihe ndị ahụ nke na-egbu egbu nke pụrụ iwepụ gị n'ọnọdụ nke ị kwesịrị ịnọ ihe ndị a anyị na-akwagide onwe anyị na-agaje n'ime ihe ndị dị otu a ruekwa mgbe anyị dara ma dakọrọ ala ọ bụ gịnị ka anyị na-etufu n'ụzọ dị otu a gịnị bụ ihe ndị ahụ anyị na-arapụ bụ ihe ndị o kwesịrị ịbụ bụ ihe ndị anyị kwesịrị ịchọ nwa agbọghọ a na-akpọ nneọma n'ụbọchị taa ọ bụrụ na o biri ezi ndụ ndụ nke kwesịrị ekwesị gịnị ka ị chere na ndụ ya gaara abụ ọ bụrụ na o biri ndụ kwesịrị ekwesị ọ gaara abụ onye nke ga na-agagharị na-ere ahụ ya ọ ga-abụ onye ọ ga-adịrị ndị mmadụ mfe ijide ya mebie ya ọ ga-abụ onye ga-enweta onwe ya n'ọnọdụ nke iwepụsị ụmụaka igbusi ụmụaka pụtara ụwa ọ bụ na icheghị na Nneọma ọma gara abụ ihe nye Jizọs ọ gara abụ onye a ga-ahụ n'ụlọ akwụkwọ mahadum ebe ọ na-agụ akwụkwọ ahụ ihe nke Chineke n'ime ya ọ gara abụ onye nwere obi ụtọ n'ọdịnihu ya kedu maka Uchechukwu otu a ka ọ gaara adị ya ma ọ bụrụ naanị na o ji ndụ ya kpọrọ ihe ugochi anyị kwuru okwu ya ikpeazụ o tufuwo ọtụtụ ihe o tufuwo ihe ọ gaara abụ onye ma ihe chineke kwadobere ya onye ma ma ngọzi ndị ahụ niile bụ inye ya uche zuru oke na udo nke obi nke ego na-apụghị zụta onye maara ihe chineke kwadobere nwaanyị a inye ya afọ ojuju na ọlụlụ di ya nwaanyị a bụ onye tụfuru nkwanye ùgwù niile n'ihi na Chineke pụrụ ime ka ọ bụrụ onye a gọziri na ụmụ ndị isi ga-eru ala bụkwara onye ga-enwe ụmụ ụmụ ọ gaara abụ onye ụmụ agbọghọ ndị na-etota etota pụrụ ịhụ ha were ya mere ihe nlereanya ọ gaara abụ onye ndụ ya ga-enwe ike metụ ndụ ndị ọzọ aka ndị mmadụ enwe ike nwee ndụ ọhụụ na obi dị ọcha na obi sara mbara ebe Chineke nọ chineke gaara akwụ ya ụgwọ ọlụ n'ezie nke echiche na-apụghị iche n'ụwa nke a ma n'ụwa nke na-abịa abịa ee chineke agbaghaworo ugochi n'ụbọchị taa ma nramahụ nke ihe ndị a dum o mekọtara agaghị ahapụ ya ngwa ngwa ihe anyị ji na-atụgharị uche n'ukwu ndị a n'ụbọchị taa bụ na ọtụtụ n'ime anyị ahapụwo nke bụ ezi ụzọ ọtụtụ n'ime anyị agbalịbeghị ịchọ ihe bụ ezi ụzọ ahụ mara otu a ga-esi wee soo ya N'ezie, nlekere anya dị anyị mkpa mgbe anyị na-enwe nhọrọ n'ime ndụ anyị ụbọchị niile nke anyị na-adị ndụ ohere ọ bụla nke mmadụ tụfuru bụ ezi ohere ọ na-ara ahụ ka ụdị ohere a lọghachi n'ụzọ ya ekwela ka ị bụrụ onye ga na-ebi ndụ n'ime ọ gaara abụ biko gị onye mụ na ya na-atụgharị uche were okwu ndị a kpọrọ mkpa n'ụbọchị taa bie ndụ n'ime ha ewerela ihe efu mere chi n'ihi na ọ dị ihe Chineke bụ n'obi kee gị ekwela ka ị ngọzi na ọdịnihu nke dị mma nke Chineke kwadobere gị n'ihi ihe na-adịghị ihe ọ bụ mgbe ị na-eche echiche n'ụzọ dị otu a ka Chineke m mere gị amara Ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a si na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yaho dot maọbụ awrnigeria at gmail dot com ezi enyi m na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 07063637224 07063 637224 ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke gbaa gị ume ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba ka o nye gị ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma ugbu a ka anyị gee abụ ọma nke ga-ewuli mmụọ anyị Jizọs onye nzọpụ ihe niile onye nzọpụ jizọs narị ike maọbụ arụ mgbu jizọs n'ọgụgụ onye nkasiobi n'oge ọnwụ n'ọnwụwa ihe ọbụla ọ onye mgbochi jizọs bụ nke jizọs bụ nke Jizọs jesus nke jesus jesus jesus Jizọs jesus ntị ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwoke Chukwuemeka onye kpọtụrụ anyị site na Enugu steeti Naijiria anyị na-arịọ ka ya Chineke amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen otu aka ka anyị jikwa na-ekele Kasimia Ajiegbu onye kpọtụrụ anyị site na Kaduna steeti Naijiria imeela nwanne anyị nwoke na-akpọtụrụ anyị simeon okoro onye kpọtụrụ anyị site na sabo shagamu ogun steeti imeela na-akpọtụrụ anyị anyị na-asị na ya chineke ka mara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs obi dị anyị ụtọ otu isi na-akpọtụrụ anyị na-ajụ ajụjụ gbasara ezinụlọ otu di na nwunye ga-esi bie n'ọnụ n'udo n'ime kraịst imeela nwanne anyị nwoke simeon okoro onye kpọtụrụ anyị site na sabo shagam ogun steeti ka anyị were otu aka kelee nwanne anyị nwoke obi na-adịghị ụtọ mgbe ọbụla ọ na-akpọtụrụ anyị nna maruo onye kpọtụrụ anyị site na Bini Kebi imeela nwanne anyị nwoke arịrịọ anyị bụ ka chineke gọzie gị gọzie ọlụaka gị gọzie ihe nke ị na-eme na kebbi steeti gọzie ezinụlọ gị gọzie mmadụ niile nke gbara gị gburugburu anyị ma niile ajụ ajụjụ anyị ma na chineke ga-arọpụta ego nye mmadụ niile n'ime ụwa anyị nọ n'ime ya imeela nwanne anyị nwoke ma onye kpọtụrụ anyị site na enugu steeti anyị na-ekpe ekpere ka chineke rọpụta ego ka anyị wee leta ezinụlọ anyị unu emeela na-akpọtụrụ anyị ka anyị were ohere a kelee ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa abụ unu dị ụtọ anyị na-arịọ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ gbaa unu ume na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị ka amara Chineke bara gị ụba ka ngozi ya na-ezoro gị dị ka mmiri udo ya dịkwa n'ime gị si na mgbe rue na mgbe ihe a bụ ohere anyị na-anụ okwu Chineke nke na-eduzi anyị nke na-agba anyị ume n'ime ndụ a ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe onye hụrụ anyị n'anya onye na-achọghị ka anyị n'iyi gị na-eme ka ihe niile ndị na ewe anyị anya na-enwe anyị anya site n'ike nke mmụọ nsọ gị gị nyekwa anyị akwụkwọ nsọ gị mgbe ọbụla anyị na-agụ ya ka anyị na-enwe nghọta ya mere Chineke biko mere anyị ebere ọka nke n'oge nke anyị na-agakwa ilenye anya n'okwu akwụkwọ nsọ a nye anyị nghọta dịka nduzi mmụọ nsọ gị si wee dị n'aha Jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ Samuel nke abụọ isi iri na atọ amaokwu nke isii Samuel nke abụọ isi iri na atọ amaokwu nke isii Amnọn wee dinaa mee onwe ya onye arụ na-adịghị ike eze wee bịa ịhụ ya Amnọn wee sị eze biko ka Tema bụ nwanne m bịa bata mee achịcha abụọ n'anya m ka m wee rie ha n'aka ya isiokwu anyị n'oge a bụ nwee nleru ma ọ bụ nlekere anya nwee nleru ma ọ bụ nlekere anya ebe anyị si were ihe ọgụ ka akwụkwọ nsọ ọ bụ aghụghọ ka anyị na-elenye anya n'ime ya onye a na-aghọrọ aghụghọ bụ mmadụ onye a na-aghọgbu n'aghụghọ bụ mmadụ a na aghọgbu Chineke n'aghụghọ a na aghọkwaranụ Chineke aghụghọ nwa mmadụ anaghị esiri Chineke ọnya n'ihi Chineke anaghị ama n'ọnya Chineke na-ahụ ihe ebu n'obi tupu abịa bịa ya n'ọnụ tupu akpanye ya n'agwa elee ihe anyị na-achọ ikwu ebe a Amnon bụ nwa David Tema bụ nwa David ọ bụ eziokwu na ọ bụghị otu nne mụrụ ha Tema bụ nwanne Absalom Mgbe Akwụkwọ Nsọ kọrọ akụkọ Absalọm, ọ kpọrọ ya “onye mara mma” n'asụsụ Bekee. Ihe a na-eji akọwa ịma mma Absalọm bụ ihe a na-eji akọwa ịma mma onye nwaanyị, ebe Absalọm bụ nwoke nwere ike ịma mma nwaanyị. Chezie uche otu nwanne ya nwaanyị ga-esi maa mma. Nke a bara n'uche. Ọ bụghị na ọ bara ya n'uche, ya aba ya n'uche nke ịkwasị ya iko mana ihe anyị ji na-asị nwee nleru anya maọbụ nlekere anya bụ tupu na enweta izu nke ebe ịghọ aghụghọ ọ ga-abụ na ọ dịla otu ugbo maọbụ mgbe abụọ maọbụ n'okwu ọnụ maọbụ n'egwuregwu o gwusarala tema egwu na-akwesịghị ekwesị mana tema aghọtaghị n'ụbọchị a enyela anya izu si mee ka ahụ adịghị gị aa kpọọ n'ihi ya ebe ọ bụ nna gị na gị si ọ ga-abịa ya bịa lee ihe ị ga-ime mana izu a gaara ya aka ọ bụ n'eziokwu na o mere ya ya nweta tema mgbe tema ji bịa ya emee ihe niile ovu n'obi mana otu ihe anyị na-amụta ọ bụrụ na ịgụ ebe a niile gbadaa ebe anyị na-elenye anya bụ na samuel nke abụọ isi iri na atọ bido na okwu nke mbụ rue na nke iri na itoolu ịga ịhụ mgbe ọ ghọchara aghụghọ ya niile mgbe o dinachara tema akwụkwọ nsọ gbara mana ọ kpọrọ ya asị ọ kpọrọ ya asị karịa ihe niile na ịkpaso o nwere n'ebe ọ nọkarịrị ịhụnanya ahụ ọ hụrụ ya a kpọrọ ya ịhụnanya ma ọ bụghị ịhụnanya ọ bụ mfu ọ bụ mfu mfu ahụ o nwere n'ebe tema nọ n'ihi ọ bụ anụ ahụ na-akwa ya na-akwa ya ọ maghị na onye abụọ bara ọbara ya ya ewere aghụghọ niile mgbe o ji mechi ihe ndị a o wetara nsogbu ihe anyị na-ele anya abụghị ihe o mere na Tema ihe anyị na-ele anya bụ ihe anyị ga-amụta site n'ihe o mere Tema nwanne ya nwaanyị ma nwa ntorobịa onye nwoke ma onye nwaanyị aghụghọ a ka dịkwa n'ụbọchị taa na mmadụ kwesịrị ị na-enwe izu mgbe ahụ mmadụ na-asị gị bịa ebe ọ dịghị onye nọ ya leruo anya kpee ekpere rịọ Chineke izu ka ị ghara ịma n'ọnya ekwensu n'ihi ọtụtụ ihe na-adị otu a dịka a na-agụta ya n'akwụkwọ dịka a na-egosi ya n'onyonyo ọ na-abụ nye ndị azọrọ ahụ ị kwesịghị ịzọrọ mmadụ ahụ ọka nke onye ahụ kpasarala gị agwa obi gị si onye a ovudi gịnị n'obi ma ọ bụ nwoke ma ọ bụ nwaanyị n'ihi ndị igbo si na osisi ha na anụ anaghị adị mma ịkụgbu mmadụ mgbe ahụ ọ gbara kwem kwem tupu ya dayom ịgbalala ọ bụ ihe a na-ekwu okwu ya na n'ụbọchị taa ọtụtụ mmadụ anaghị enwekwa nlekere anya ọtụtụ onye ntorobịa anaghị enwe nlekere anya onye agbọghọbịa anaghị enwe nlekere anya ya na-eme ndị mmadụ ịba n'ihe ize ndụ nye onye ntorobịa nwoke na nwaanyị akwụkwọ ndị kọrentị nke mbụ isi isi amaokwu nke iri na asatọ sị ka a ghara inwe ihe dị otu a n'etiti gị asị gbara ya ọsọ ịma gị na ahụ gị bụ ụlọ nsọ Chineke akwụkwọ Efesọs isi ise amaokwu nke atọ sị ka a ghara ịkpọtatụ dị ya aha n'etiti unu ọ bụ ihe arụ na onye kpọrọ onwe ya nwa Chineke nwa okorobịa ga-agaga zuo onwe ya ghọọ ụzọ aghụghọ niile iji mebie nwa agbọghọ onye zọrọ ya ahụ ọ bụkwa ihe arụ na nwa agbọghọ ga-agba mbọ n'ụzọ niile iji bibie nwa okorobịa nke zọrọ ya ahụ n'ihi ihe anyị na-ekwu okwu ya ndụ nke ịkwa iko ime mmadụ ya akwa iko nke obughị n'obi nwoke na-eme ya nwaanyị nwaanyị na-eme ya nwoke mana ihe ọ na-akpọ oku ya ebe a bụ mmadụ inwe nlekere anya n'ihi ụwa anyị bi n'ime ya ugbu a ajụọla njọ ọtụtụ mgbe dịka anyị hụrụ nke etema bụ na nwanne ya nwoke mechara ya ebere akwa sikwa ebe ahụ bere akwa laa dọka efe ya na-ebe akwa onye ọbụla ahụ si na emela anyị ihe arụ mana n'ụbọchị anyị taa ọtụtụ ndị mmadụ agadị ikwu okwu isi ha ọ dị ihe mere ha gakwa esighị na ọ dịghị ihe mere ha gakwa ịgọchago ya mana n'ime ala ala obi ha ha ga-ịnọ na-anwụ n'ihi ya ka o ji dị mkpa ka anyị nwee nlekere anya ka anyị leruo anya ka anyị rịọ Chineke anya nke ime mmụọ nke ijikọta na ọ bụghị ihe niile na-egbu maramara bụ ọlaedo mgbe ahụ anyị hụrụ na ụdịdị nke ekwensu ụdịdị nke anụ arụ ụdịdị nke ịla n'iyi anyị ejiri nwayọọ na ewezugo onwe anyị ọ bụ dị ihe a bụ ihe dọrọ Josef n'ihi akwụkwọ nsọ gbara àmà na amaokwu nke iri nke Jenesis isi iri atọ na itoolu na mgbe Josef bịara bebe ahụ otu nwunye Pọtịfa si na-agwa ya okwu na-akpasa ya agwa ya na-ewezuga onwe ya n'ebe ọ nọ ọ naghị achọkwa ị na-aga ya nso ya na-ezo onwe ya n'ụzọ niile Chineke nyere ya aka Chineke gị nyere gị aka mgbe ị ghọtara ụzọ ọjọọ niile ndị a na-ezo onwe gị ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe lekwa onye a gere m ntị nwa agbọghọ ma ọ bụ nwa okorobịa nye ya mmeri ekwela ka ọ baa n'ihe ize ndụ onye ọbụla bụ anọnụ ya gbara ya ọnya kụka ọnya ma mee ka aha gị bụrụ ihe buliri elu n'aha Jizọs ezi enyi m na-ege ntị ka anyị gbalịa na-arịọ ka mmụọ nsọ Chineke na-anọ n'akụkụ anyị kwamgbe kwamgbe ka anyị wee na-akpa agwa nke ga na-enye aha nsọ Chineke otuto Imela onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe n'ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume ka ndị ntorobịa na ndị agbọghọbịa gbalịa nwee izu n'ime Kraịst ọ ga-enyere anyị aka n'aha jizọs amen onye mgbasa ozi imeela n'ozi ọma nke nyere anyị taa ezi enyi m ọ bụrụ na ihe ndị a masịrị gị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị kọrọ na ekwentị na 0706 07063637224. maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma awrnigeria at gmail dot ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo